Igwe ahụ n'oge a ego ezumike nka iri, zutere ọzọ n'ọnwa Julaị afọ puku abụọ na asatọ iji kwalite atụmatụ ha.